AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ka onye nwe m nọnyere gị ma gọzie gị n'ezie anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị iji mmadụ ịchụ àjà iji mmadụ ịchụ àjà nye onye ọbụla nke akpọrọ nwa chineke mgbe ọbụla asị na-eji mmadụ chụọ àjà ị na-akụja n'ihi na anyị ahụ na ọ bụ ihe na-ekwesịghị ekwesị ma na mpaghara ụwa niile ọ ọbụna n'oge dị ugbu a ma ebe mepere anya ma ndị na-emepebeghị anya ihe ndị a ka na-aga n'iru a sị m na ofe mmiri ofe mmiri bụ ala bekee ihe ndị a ka na-aga n'iru ị nwere ike ige ntị ebe a asị na nwatakịrị nke a efuola nne na nna ebe bee bee ndị agbata obi ndị ihe mmadụ na-amasị achọọ n'elu chọọ n'ala aga ahụ nwatakịrị ahụ ga-anọkata asị na onye anọkwa abịa vuru ya ga-anọ ebe ahụ ahụ na dimkpa mmadụ adịkwa ebe ahụrụ ya a na-eme ka anyị matasị na ọ bụ ndị ndị oru nke ekwensu na-eji eme ka obi tụsịa onye ha na-efe ihe ọ bụla nke ha chọrọ ha enweta n'aka ya e were mmadụ chineke kere eke na-achụ àjà ma ọ bụ gịnị ka ndị a na-achọsi ike gịnị bụ ebumnobi ha ndị ole bụ ndị ha na-elewe anya ma echiche ọjọọ dị otu abata n'ime ha ọ bụ ụmụ Chineke ha mara na ihe ha na-achọ ọ bụ ya kpatara mgbe ọbụla a na-ebi ndụ dị otu a gaa hụ na ọ bụ ụmụ Chineke bụ ndị ihe ndị a niile na-abịakwasị na ụmụ Chineke bụ ndị iro ha onye ọbụla kpọrọ onwe ya onye Chineke bụ onye iro nke ekwensu na ndị ọlụ ya ọbịa kpatara ha na-eji agbalịsi ike ime ihe ọbụla ha nwere ike ime itinye ndị oru nke chineke na nramahụ mgbe gara aga ọ dị otu nwaanyị kwụsịrị n'ebe a na-eri ihe ya na ezinụlọ ya ka ha rie ihe malite njem ha nke a bụ n'ofe mmiri mgbe ha ji banye ebe ha na-eri ihe ngwa ngwa otu nwoke batara ebe ahụ mgbe nwoke ahụ batara site na ya ndị a matara si n'ezie n'ala edoghị edo ihe nwoke a na-eme bụ ọ garue ebe dị otu a ebe ndị mmadụ zukọrọ na-eri ihe ya na-ajụ ha ajụjụ dị iche iche gịnị mere mgbe ahụ ka ha nọ na njikere iwe ndị mmadụ ndị ha chọrọ ime ka ha bụrụ ndị otu ha ndị ga-eso ha n'ife chi nke ọchịchịrị mgbe nwoke a ji bịa na-ajụ nwaanyị a ajụjụ ndị a site n'ọsịsa nwaanyị a ya ewepụta ebe a haziworo ihe niile bụ ihe nke ha kwekọtara sị na ọ bụ ihe a ga-emezu na nwantịntị oge ma ọ bụrụ na anyị ga-elebatụ anya n'ihe ndị ahụ otu n'ime ihe mbụ ha chọrọ ka ọ bịaruo na mmezu bụ na ọ gaghị adị anya kraịst ụgha ga-apụta ihe ime ka ndị ozi chineke na ndị ndu na onye ọ bụla nke hụrụ chineke n'anya bụrụ onye echiche ya ga-esi n'ebe chineke nọ wee pụọ ime ka ọrụ chineke bụrụ nke a lara n'iyi ime ka ụmụ chineke bụrụ ndị ga na-asị anyị achọghị nsogbu ihe anyị chọrọ bụ udo biko ihe ọ bụla ha chọrọ ka emee ka emewe ya ka udo wee dị gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ dara otu a ịhụbeghị na ozi nke chineke ha maa n'afọ n'ala anyị chọrọ ka udo chia biko hapụ ha nọ ha sị ka esonwo ha ka esonwo ha ime ka ụmụ chineke bụrụ ndị ga-akwụsị ikpe ekpere na obụbu ọnụ ịma ọdụ otu ihe na-esi arawa anyị ahụ anyị asị ka anyị buo ọnụ ka anyị tụpụta onwe anyị ọnya ka chineke mata otu ọ dịrị anyị na mba ma ọ bụ ndị a bụ ndị otu nke onye iro denyere ya n'akwụkwọ dị ka otu ihe ha kwekọtara na ọ bụ ihe na-aghaghị bịa na mmezu ka ike ikpe ekpere gwụ nwa nke chineke ka nwa nke chineke ghara ịchọ ụzọ ọ ga-esi wee si na nramahụ pụa. nke ikpeazụ bụ nke isii bụ na igbuda ikike nke mmụọ nsọ n'ime ndị mmadụ ka a ghara iji ya kpọrọ ihe ọ bụla gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-achọpụta sị na ọjụjụ oyi dị na ụlọ nsọ nke chineke n'ebe niile legharịakwa anya n'agbanyeghị mkpu niile a na-eti ihe a na-etiri mkpu a bụ ka akpaju achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa sị na ndị nke chineke nọ na nramahụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na ọ dịghị mgbe onye iro na-ana ama ha mgba onye iro na-ama anyị mgba ọbụna n'oge dị ugbu a gịnị ka anyị pụrụ ime dị ka ụmụ nke chineke ka anyị laghachi ebe olileanya anyị dị ebe anyị kwesịrị inweta ogbugbo na jizọs kraịst anwụwo n'elu obe meriere anyị ikike niile nke ekwensu dịka ha ra ihe mụ na gị kwesịrị ịchọsi ike bụ olee ụzọ anyị ga-esi mata na jizọs emeriworo anyị onye iro guzosie ike na nka mee ka kraịst bụrụ mmeri nye anyị nye nzukọ nke kraịst n'ụwa niile nke a bụ ihe anyị kwesịrị ilekwasị anya lee anya gị onye mụ na ya na-atụgharị uche cheta ihe anyị mere n'ụbọchị nke abụọ n'ime izu a ọ bụ gịnị mere anyị kwuru okwu gbasara balak na balam anyị hụ otu chineke si gbara ụmụ isrel mkpu nọchie na-ekweghị ka ụmụ isrel bụrụ ndị a lara n'iyi nna asị gị n'ụbọchị taa nwee ntụkwasị obi ebe chineke nọ gbakwute chineke gaa n'ebe nzuzo gị n'ụlọ gị ebe gị na chineke na-akparịta ụka kọsara chineke ihe ọ nke na-eche gị iru udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nọrọ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtkọm awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail dọtkọm at gmail dọtkọm n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị

n'onye na-anya tutu ụwa mụrụ ehi

jizọs anyị ma na ọbịbịa gị eruwo nso anyị nọ na-ele anya gị bụ abụ ọma nke ndị aba central district kwaya nyere anyị taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at com at dot com akara ekwentị anyị bụ 07063637224 7224 ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi Maxwell onye kperechi Emmanuel ga-enye anyị ozi ọma nke taa. ndewo gị ezi igbo na-ege m ntị adị m gị n'ihe omume a n'ihi na ama m na ngosi chineke nọ na-arụ gị ama m na ebere chineke na-eru gị nso ama m na ha ọma chineke na-eji eweta na agwụrụla nketa gị n'ihi ya ka m na-arịọ gị ka ị bịa nso n'igwe gị n'oge awa ka anyị na gị soro mụkọọ ihe site n'akwụkwọ nsọ ka anyị na gị soro tụlee oke ihe ha nke dị ime akwụkwọ nsọ dịka ị na-eme nke a dịka ị na-abịa nso ugbu a arịọ nkwenye nwe anyị gata n'okwu nke a mee gị mma n'aha jizọs amen taa isiokwu ka anyị ga etule nsị nweenụ obi ike nweenụ obi ike tutu anyị aga n'ihi n'isiokwu a anyị ga-enara ike n'aka chineke ka anyị hụratisi n'ekpere onye nwaanyị onye nsọ nke isrel atọ n'ime otu dị ngọzi onye okwu mgbu ị na amen anyị na-ekele gị gị chineke kwesịrị ntụkwasị obi na-arịọ gị n'oge awa ka ịbata n'etiti anyị bịa were ọnọdụ ka anyị nwee ike inwe ume anyị ji elegide oke ihe nke gị si nakwa iwu foto otu okwu ndị na nga ịbụ nkasi obi nye anyị otu okwu ndị na nga iwetara anyị nzọpụta n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen nweenụ obi ike anyị werele ihe ọgụ anyị n'akwụkwọ jọn isi iri na isii amaokwu nke iri atọ na abụọ ruo na nke iri atọ na atọ jọn isi iri na isii amaokwu nke iri atọ na abụọ ruo na nke iri atọ na atọ ebe ahụ si otu a lee oge awa na-abịa ọ bịawokwa ka unu ga-agbasa onye ọbụla laala nke ya unu ga-arapụkwa naanị mụ otu ọ dị naanị m anọghị n'ihi na mụ na nna m nọ nke iri atọ na atọ okwu ndị a ka m gwaworo unu ka unu wee nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu ma nwee na obi ike mụ onwe m emerewo ụwa amen n'eziokwu gị onye ozi igbo na-ege m ntị ebe ahụ anyị nwere ihe ọgụ anyị a na-aga ịchọpụta na ọ bụ jizọs kraịst ọkpara chineke ndị rekwu okwu a n'ihi na mgbe ya na ndị na-eso ụzọ ya nọra na-eme njem na-eji ozi n'elu ụwa o ruru mgbe o ruru jizọs emeta mara we lụọ oge awa na-abịa lụọ ọbụkwa ugbu a la onye ọbụla nga gbasa onye ọbụla alala ụzọ nke aka ya lagajiwa ịrapụ naanị ya n'ihi na ọnwụnwa abịala nsogbu abịala n'ihi na oge jizọs nji anwụlelu obe abịala ụjọ nga adị ebe niile a ga-adịtụ ndị agha ụjọ a ga-adịtụ ụjọ ọnwa niile dị iche iche n'ihi na a agara ịkpọgbu onye nzọpụta ahụ agara ịkpọgbu iru na nke udo ahụ agara ịkpọgbu onye kachasị ihe niile elu jizọs emetụ odowe anya ee geenụ ntị ịhụ na ugbu a unu agara ịgbasasị unu gị hafụ naanị m mana jizọs gwara wee hụ ka ọma ka ọma na ọ naanị ya nọ n'ọwụ yara nna ya nọ n'ihi na ọ bụ nna ya zitere ya jizọs kwekwa na ala nna ya ahụ onye zitere ya n'ihi ya ya emetụ odowe anya ugbu a unu agala ịhafụ m mana ha m jide agwa unu ihe ndị na bụ ka unu wee mara na oge awa na-abịa na onye ọbụla nga aga ịnọ n'ụjọ na onye ọ bụla ọbụla aga ịnọ n'ịtụ egwu ma ihe dowe anya na nke iri atọ na atọ ya sị okwu ndị a ka m gwaworo unu ka unu nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu ma nwee na obi ike n'ihi na mụ onwe m emerewe ụwa emen nke a bụ okwu nkasi obi jizọs nyere ndị na-eso ụzọ ya nke ọ na-enye mụ na gị taa si n'eziokwu n'ụwa na anyị ga-enwe mkpagbu mana ma anyị nwee obi ike n'ihi na ya onwe ya meriri ụwa ọ bụrụ na jizọs meriri ụwa ọ dị ime anyị mara na anyị onwe anyị ga-emeri ụwa n'ihi ya ka m na-arịọ gị ezi onye igbo na-ege m ntị ị dị gabiga ọtụtụ ihe na ndụ gị ịdị inwe mkpagburu na ndụ gị jizọs si ma mma ka ị mara ma ị nwee obi ike ọ bụrụ na ya onwe ya meriri ụwa lee nga inyekwa ike iji emeri ụwa ọ na-agwa gị ugbu a onye na-ege m ntị si gị ọ bụrụ na ị na-agabiga nsogbu ha dị iche iche n'ụzọ gị ọ bụrụ na a na-emegbu gị emegbu ọ bụrụ na ndị mmadụ na-emeso gị ma ị nwee obi ike ma ị mara nke ọma na ị gaghị inwe udo n'ụwa mana ebeghị onwe ya meriri ụwa na gị onwe gị emere ụwa ọ sị okwu ndị a ka m gbaworo unu ka unu nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu jizọs asịfụ ụlọ ga-edere anyị na mmalele ụwa jizọs mere ta o anya anyị na anyị gaji inwe mkpagbu n'ụwa mana ọ bụrụ anyị enwe udo n'ime ya ọ bụrụ anyị atụkwasị ya obi a na-ega ebu ndị azọpụtara ọ bụrụ anyị atụkwasị ya obi a na-ebuga ịbụ ndị nwere n'onwe anyị ya ekwe anyị nkwa ọ bụrụ na ya emeriela ụwa la ya onwe anyị gakwa imeri ụwa n'ihi nke a onye na-ege ntị ugbu a achọrọ m ka ikwere n'okwu nke jizọs kraịst ọ bụrụ na ị kwere n'okwu ya ị ga-ịbụ onye mmeri oge niile ọ bụrụ na ị kwere n'okwu ya tụkwasị ya obi ha ọbụla ga-ebịa n'ụzọ ọbụ ọnwụnwa oge nye gị ike iji emeri ya ọnwa ndị a niile ichesi narị otu iji eme ya he ndị niile ndị bịa n'ụzọ gị tie tiela anya agwụla jizọs nsị ma mma eche mara na anya ndịla ebe ọ nọ ma ọ bụrụ gị kwere na ya tụkwasị ya obi nwe nwudoro ime ya ị ga-ịbụ onye mmeri oge niile ị ga-ịbụ onye azọpụtara oge niile ị ga-ịbụ onye na-aṅụrị ọṅụ oge niile n'ihi na amara jizọs nọdesi ike n'ime ndụ gị ya mere ka m na-arịọ onye nwe anyị dịka o meriri ụwa ka o nyere anyị onwe anyị aka ka anyị bụrụ ndị mmeri ka ọnwa niile ndị bịara ụzọ anyị ka dum niile ndị bịara ụzọ anyị nhara ikpochapụ anyị kama ka onye anyị ike anyị ga-eji guzogide ihe ndị a ka e wee si otu a bụrụ ndị mmeri ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen imeela maka ige anyị ntị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World jizọs ọ na-abịa ọzọ ee jizọs ọ ga-abịa ọzọ ee nkwa nke ọbịbịa ya bụ ozi ọma nke sitere n'ọlụ onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel anyị na-asị imeela chekwutara anyị na jizọs nyere anyị nkwa na ya na-abịa ọzọ anyị na-eche ọbịbịa jizọs nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị kpaa agwa ọma ma mgbe jizọs ga-apụta n'igbo ojii anyị alile ga-eji obiọma wee sị lee nna anyị onye anyị na-ele anya ya ọ bịawo imeela n'oziọma nke taa ekpere anyị bụ ka chineke dozie okwu n'ime ezinụlọ gị yara n'ime ndụ gị n'aha jizọs amen otu aka aka anyị jikwa na-ekele ndị aba central district choir ndị nyere anyị abụọma ọma nke taa anyị na-asị ka mara chineke na udo ya chia n'ime ndụ unu ozi nke dị ụtọ na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojugo anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na 070 63 637224 chekuta na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ka Chineke dozie okwu ya chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gbo